nwanne gbebere m oyoyo ndị emume eji Mali igbo ka anyị na-eme ọrụ ugbo na azụmahịa emume ndị igbo ji akpa nganga elimuji ọzọ ọnụ ya bụ ezike kwenu ezike mwanu ezike rienu ezike kachanu ụmụ unu zụọ unu kpatara anụ m di ya na na-akpọ na m na fon eh, na-agba m gbasara ka m kwụ nwanne anyị nwoke disana so mụnwa obi adịkwa m ụtọ nwa na-agbakwa na ajụ na adịkwa shọ asị na ya so obi dị m ụtọ kedu etu obi dị gị na ịbụ nwanne ka nwa nkwọ obi na-atọ m ụtọ ah. eh, mana ịma ha na-agba bọọlụ mba ya bụ ọpụta ọ ga-akụziri ya etu esi agba bọọlụ ah. ndewo obi dị m ụtọ nnukwu obi ka ọsọ tee na oge anyị tabara ụfa ya na-achọ dị ka onye dị ntụ ọ bụrụ nwanne anyị mechakwa ọ bụrụ nwanne anyị n'ezie onye ife anyị na-atụ anya ya bụ na anyị nụrụ na onye a na-akpọ Kanụ Nwankwọ na-abịa na ọ na-anata be nna ya eh, ihe m bere ime ebe atọ bụ na abatara m because of this Kanụ nkwọ ka m ji si all the way from Lagos wee nataba Eh, maka na anyị na-eche nwa anyị nwoke bụ Kanu Nwankwo ya ma ka anyị na-anya na ndị bi ya na ndị bi ya ka bịa ebe a ka abịa fụ ya na ndị bi ya they are on the way coming as we are talking to me now how na my father na communicate kịta mana ọ dị ka mmadụ ama ha na-agba na kolu ha na-ekwu na ha na-abịa maanaam ntɛnso fún ɛmu mana ɔna adi ayi kɛlɛ adi yɛ sɛbi adi yɛ ati na anadɛ na anadɛ na na ayi afu bɛ paa ha our place lɔɔre wɔn mi tu bɔs wɔn bɛ wɔn bɛ padi mi tɔ ayi ɛmu bɛ information na fún amọ̀sán yɛ lóde ala. ọ eziokwu eziokwu ya bụ ezigbo ajụjụ ka eji na anọ kịtịkwara afọ anụwa akụkọ Okija na nke a na-akpọ n'paspọtụ ọkwa nọkwa n'ime ebe ahụ na amarọ m ebe Okija siri pụta m obodo a na-akpọ Okija makwa na ha ndị mmadụ bụ na-achọ ọnọdụ a maka na ịma ata ọnụ ma a na na mgbe a ga-agbụpụ agbụpụ ee oge anyị agwụna enwecha ọka ịpịachi ọnọdụ biko ọ bụrụ na ọ dị nke ọ bụla ị na-eme ịchọrọ ka anyị wepụta n'ogwu mba dịka ụnụ hụrụ etu a dobiko kpọtụrụ anyị n'akara ekwentị dịka ị ka ọ na-agafe ugbu a ka anyị bịa na be unu ndị chọrọ ka anyị bịara ha na ụdị ọbụla biko mee ka ozi gị ruo anyị ntị igbobi m ka ọhịa dị dịka nwa amaghị